omemma na dị mma aka jụwa biko nara na omemma nara ekele dị mma omemma nara ekele tatatata igbo kwezuonuo oge elu ahụgwọ mgbe anyị ji abịa isi chineke ekele dịrị gị na nke imere ụbọchị ọ ga-akpọtụ bụ ma ọ bụrụ na ọnwa nọvemba banye na Tọọdụ nke ndị oyibo na-akpọ first sọnde n'ime nọvemba ebe ọ ga-abụ bụ na rakai kilomita 10 sapele road benin city ndị chineke ga-eji wee kwala ngwaọrụ n'ụbọchị ahụ bụ pastor and pastor mrs charles osazua ọ ga-akpọtụ akpọtụ wee dere edere ka chineke gọzie anyị o igbo ịbụ onye nne ịbụ onye nna ịbụ nwata akwụkwọ ịbụ okolobịa ịbụ nwa agbọghọbịa anyị na-akpọ gị ka ịbịa soro anyị kene chineke maka ihe ọma niile nke o mere anyị n'ala oke gara aga na nke anyị nọkwa n'ihu